mgbede ọma nọ ndị nke m afọ ọma nọ ekenekwa m unu niile ebe na anọ na asị m ya jele anyị mata ata bụ ụbọchị afọ afa mbụ ngozi ka adaobi jele ka anyị na-agakwanụ maka na jelekwanụ ka mgbanye ọkụ nke na ọ m <laughs> ọkụ nke a chagbuela m oh. <laughs> ka anyị na-agakwa na ụmụnne m dịka unu si malụ na ebe anyị na-eje ete ka mana ebe anyị na-eje dị nso ofe ka anyị aghọta okwu a maka na ọ bụrụ sọ n'ije ka esi aga njem etu esi aga njem erika ya na anyị na-asị na ebe a na-eje eteka mana ebe a na-eje dị nso ọ na-ezikọ na ife akara omebisi kama nọọ na ndị ife mebinarị fa aghọtago na ife emebinarịgo fa ndị ife mebinarị aghọtago na ife emebinarịgo fa ndị ife na-emebinarị aghọtago na ife na-emebinarị fa ndị a aghọtagokwanụ etufa ga-esi wee mee ka ọ dị mma ebe a ga-ebido ka ọ wee dị mma maka na ọ bụ na ndị a akara ghọta ebe a ga-ebido ọ bụ na fa aka kwuru ghọta na ife emebinarị gofa mụọ na ife na-emebinarị fa nke a na-ezukọ na imezi emezi ga-esi oke ike maka na ọ na nghọta ọ nghọta na ife na-emebi mụọ na ife emebigo ka ndozie ga-esi wee malite ndozi ndozi ga-adị ka ọ na-afịa arụ mana ọ daa afịa arụ maka na oge nke a n'ime oge nke a echiche amamife ike aka na ngwa ọlụ a ga-eji lụọ ọlụ ife ndị a niile ga-akwado ime ka ife emebili emebi ka e wee dozie na ngwa ngwa na ngwa ngwa onya ka m ji asị na ebe a na-eje ete kama na ebe a na-eje dị nso dịka ọnọdụ anyị bụ ndị igbo dịka o sikwa dịkwalụ ndị mpaghara isi ndị isi ndị ojii ebe dị iche iche mana ọ bụrụ ndị a ka m bịa ikwulu ọnụfa ndị mbịa ebe mbịa ikwu udo wee na-ewepụta ozi mbụ na ndị igbo maka na ndị Igbo si na ọ na-abịa ekesịa n'obi ekeghalịa na mkpuke ya na ikesia oke ndị oji ndị ozi ralụsịa onye ọbụla ga-ebulu okie naa na mkpuke mkpuke nne olu etu etu afọ rawe jide ya na ụmụnne ọ nke a bụ na ekesia n'obi ekeghalịa na mkpuke maka na ịrata na obi ịbata na mkpuke unu dị isaa unu dị ili ikeghalịkwa ofu ọka ịrata na obi ikeghalị anya ili ka o wee zue ndị ofu afọ ji gị na afa ya na-etu a ka o si dị mụ na ndị Igbo ọ bụrụ tata ka ije ije anyị malitere ọ bụrụ taa ka ijem n'ife gbasara ndị oji isi ndị oji malitelụ mana emesịa n'enume naanị ọ n'afọ nne ka anyị ga-eje ka ụka ya na ọ n'afọ nne ka m kwụ wee na-ezite ozi m na-ezite dịka afọ nne mụlụ igbo dịka afọ nne ukwu mụlụ igbo ebe a ka m si kwudo wee na-asị na ebe anyị na-eje eteka mana ebe anyị na-eje dị nso maka na sọsọ ofufe ka anyị ga-aghọta ka ife afọ anyị na-achọ ewu ojii afọ anyị na-achọ n'abalị ka anyị wee nwee ike ịchọta nwe ya na ọ bụrụ na ewu dị oji n'abalị bụ n'ama nchọta ya mana onye na-achị ya ga-ama ife ọ na-achọ mala ebe ọ ga-enweta ya mala etu ọ ga-esi chi ya wee nwụtịa wee nwụtịa n'aka pụtaba daalụkwanụ ama m na n'ọnwa anyị nọ n'ọnwa alọmchi anyị nọ n'ọnwa alọmchi onye na-alọchi anyị na-enebanye anya na nwa nwa igbo maka nọ site na nwa ka ọ ga-esi dị mma site na nwa ka ọ ga-esi mmebi site na nwa ka oge esi dị nwa site na nwa ka oge esi mmebi ji lelu ule etinyelu naanị elego ule ji lele ule akọnyelu naanị elego ule ọma mmepụta ezigbo ji ọ ya kpatara na ndị na-alụ olugbo na-eje ele n'afịa golu ezigbota ji arụzuru oke pụta wee wụọ anya etufasi chọọ wee bịa tinye naanị ka ọ wee mepụta ezigbo ji ya anọ na nwa ka ọ ga-esi bido na nwa ka ọ ga-esi bido chelụkwanụ na m na-enweta ozi na no voice malụkwa ife nke a na-akọwa na m amarọkwa ife ọ na-akọwa no voice <laughs> voices jukwala o no sound sis amarakwa m ife ọ na-akọwa no voice no sound no nka nka <laughs> no sound no voice ude na fabido etu afa ebidogonu chelụkwanụ amarọkwa m ọ bụ na onu adapụta no sound ngwa wenu ndidi na ọ dị ka ma aha loud and clear carry on thank you maka na amarọ m na onu adapụta dịka m si ekwu na ebe anyị na-eje eteka kama ebe anyị na-eje dị nso ebe a ka ife a m na-akọwa na ebe anyị na-eje eteka mana ebe anyị na-eje dị nso ebe anyị na-eje eteka bụ na ya ebe anyị na-eje na ya amarọ etu anyị ga-esi jee na ya mara ife anyị na ya mara etu a ga-esi dozie ebe anyị na-eje dị nso bụ na anyị mma ife mela anyị na ya aghọtago mara etu a ga-esi dozie m wee si na n'ime ọnwa na anyị nọ n'ime ọnwa alọmchi alọmchi onye alọmchi nwa igbo alọmchi nwa bịala ụwa ebe a ka anyị nọ n'ọnwa maka na ọ na nwa ka ọ na-ebido adị mma na nwa ka ọ na-ebido emebi ka ịghọta nke a na nwa ka ọ na-ebido adị mma na nwa ka ọ na-ebido imebi ọ nke a ka m ji nye atụmatụ si na onye na-akọnye ji na anị na-egote ezigbo ji ọ ga-ewepụta ego jee n'afịa gote ezigbo ji ji arụ dị mma anya wee bịa konye na anị ezigbo ji ga-emepụta ezigbo ji nya anọ na nwa ka ọ na-ebido ya n'ime ọnwa a na ife m na-atụsa bụ ọzụzụ nwa maka na anyị na-ekwu maka alọmchi alọmchi kedu ife ọ na-alụ ọlụchi kedu ife o ji ịlọchi eme ọlọchi maka na onwe ife ọbịa ịlụnụ ya ọzụzụ nwa igbo ka anyị bịa ikwu maka ya maka na ebe anyị na-eje eteka mana ebe anyị na-eje dị nso anyị chọọ ka ife dị mma anyị ga-ebido tata mebi ọ dị mma ọnya ka ndị igbo ji si na osi taa dị mma na ọdịbalụ gboo na osi tata dị mma na ọdịbagoli mma na gboo ọnya bụ na ebe a na-eje eteka mana ebe a na-eje dị nso maka ndị igbo gwa anyị na anyị nwere ike ịkọmpres taịm ọnyanwa bụ time compression bụ na osi taa dị mma na ọ dịba gboo ya na tata na gboo bụ ofu mana oge ebidogodo taa dị mma ọkpa okwu njibịa tata bụ akala nne ọzụzụ akala nne ọzụzụ alụtago m aka ebe akala a dị ama akpụ ya eze nwe udene udene nwe eze enu udene nwe enu osibido ebe a lụọ ebe a onye nwe ya anyị nwe etu a ka ndị nne ndị igbo na-esi asị kwokwokwokwokwokwokwokwo kwoo one ndị nwe anyị nwe ọfa nwe ọnwa akala ọmụezenu ọndụ ọkpụ ya na ozi ka anyị bịa izi gbasalụ ọzụzụ nwa igbo n'izu gara aga ebe m kwụsị bụ a sị m na ọzụzụ dị ụzọ abụọ dịka anyị e si ghọta na ụwa ndị igbo ife ọbụla dị ụzọ abụọ oke na nwunye na ọzụzụ dị ụzọ abụọ na enwere ọzụzụ nke gbara oke nye enwere oke ọzụzụ kedu ife ọzụzụ a bụ ọzụzụ a bụ na e nwa nwanne enye akwa oli akwọ akwụkwọ e egolie akwa krismas golie akwa ista golie akwa new nye indomi nye SMA na Semelak, nye Serelak. kwalie ụgwọ akwụkwọ na private school kpọta nwa medi na-enye ya anya kpọta nwa medi na-asị arụ welu moto na-ebuji akwụkwọ oje best university harvard oxford cambridge anyị na-akụcha aka he na azụgo nwa mana ife a na-aghọtara ọ bụ na nke a nwere ike ịbụ oke ọzụzụ kedu ife o ji bụla oke ọzụzụ ọzụzụ nke a nwere ike ịgba oke maka na ọ gbadoro ụkwụ na alọmchi nwa ọ gbadoro ụkwụ na alọmchi nwa ọ gbadoro ụkwụ na ife nwa ji bata n'ụwa ịlụnụ ọgbadoro ụkwụ na ife nwata ji bata n'ụwa lụnụ ọnyanwa ka ọ ga-eji nwee ike ịbụ oke ọzụzụ ọtụtụ oge na ndụ anyị nwa bụ ndị igbo na ndụ anyị nwa bụ ndị afrịka nke a na onwe ya bụ oke ọzụzụ ọ bụrụ na o nwere ike maka gịnị ka ọ bụ ọ zụpụla anyị na nghọta na echiche na nchekwaba igbo na nchekwaba anyị nwa ka anyị wee bụrụ ndị dịnụ dịka echi na echi ada agwụ agwụ ka anyị wee bụrụ ndị bụ agwụ agwụ ọ nke akpata n'ụtụtụ ọzụzụ ndị a bụ mis edukeshọn mis edukeshọn ọ jere akwụkwọ mana ọ nwere akọ na uche akọ na uche iji wee chekwaba onwe ya chekwaba obodo ya chekwaba asụsụ a chekwaba ọdịnala chekwaba omenala ya ka o wee dị ka fa wee dị dịka echi na echi ada agwụ agwụ anyị ma na onye ọbụla nọ n'ala bekee ghọta na agụba ndị jekalịsị akwụkwọ n'ụwa na ndị obodo mpaghara obodo zoo na ọfa jekalịsị akwụkwọ mana o mere ka obodo a dị mma ya na o nwere ọzụzụ bụ mis edukeshọn oke ọzụzụ ka nke a bụ maka na omero ka nwa afọ baalụ obodo ya ulu baalụ ụmụnne ya ulu baalụ igbo ulu mana enwere unye ọzụzụ oke na unye ọzụzụ nke a bụ ọzụzụ nke nke melụ nwa lọrọ ụwa ozuo oke ọrata oke nke nyanwa zuo oke nke nyanwa n'ime nyanwa na onwe ya n'ime ezinụlọ ya n'ime ụmụnne ya n'ime obodo ya n'ime igbo niile ịbalụ igbo ulu ime ka ife ọ mụtalụ na ọzụzụ enyere ya bala igbo ụlọ ọnya bụ ebe m na-atụnye aka ọnya bụ ebe ozi m na-aga taa ọzụzụ ga-abalị igbo ụlọ ọzụzụ ga-eme ka nwa lọrọ ụwa bịa maka na ọ ga-anyị ga na-aga ka anyị ga-eji ghọta ife nwa igbo jiri ụwa nwa igbo alọrọ ụwa ka ọ bụrụ nwa bekee nwa igbo alọrọ ụwa ka ọ bụrụ nwa ndị fulani nwa igbo alọrọ ụwa ka ọ bụrụ nwa yoruba nwa igbo lọrọ ụwa na ala igbo ka ọ bụrụ nwa igbo ya na ọnwụ igbo ọ bụ ka ọ ga-abụ na nwa nkịta ada abụ nwa ewu na nwa efi ada abụ nwa anyịnya na nwa igbo ga-abụ nwa igbo ọnya ka o jiri ụwa ọnya ka m ji si na anyị ga-aghọta onye anyị kụ n'aka maka na. n'ime oge a anyị ka na-atụsa ndị eku n'aka dịka m si wee malite n'ibido mmalite ọgbọ ndị igbo maka na ife a mere ụwa ndị igbo ji dị iche n'ụwa ndị ọzọ otu ọgbọ n'ịghọtịa ife ọ bụ na anyị nọ na ndị na-aṅụ ala nke bụ ndị eku n'aka ya onye ọzụzụ anyị na-ekwu tata maka ya bụ ọzụzụ bara ụlọ na ọkụ ọzụzụ bụ ọzụzụ nke dufelu nwata iru ozuzu nke azụ ga-aba azụsịa ọpụta okenye nụọ nwaanyị nwụta ụmụ mana nwere ụlọ ọ ga-aba site n'ichekwaba baa igbo maka ife na gịnị na ọzụzụ nke a gbadoro ụkwụ na chi afụlọla ụwa na ife o ụwa ife ọbịa ụwa imenụ ya na mmalite ebe anyị si bido na ndị eku n'aka anyị ma na anyị ka na-akọwa ọrụ ndị nne n'ebe ndị eku n'aka nọ na izu gara aga anyị na-akpatụ aka nni a na-enye nwa bịara ụwa nni a na-eli nni nke mbụ ya nọọ n'ụlọ ndị nna ebe a ka anyị ka ga-ebido ebe a ka anyị ka nọ na ya kọrọ wee kọwasịa maka na nne dị oke mkpa ndị nne bụ ndị dị oke mkpa maka ndị abụ bụ akala ndị abụ bụ akala ọnya ka ada akala eji kpọọ ọnya ide mmiri nwanyị nwa kedu ife o ji bụrụ nwanyị nwa kedu ife ada ada ji bụrụ ada ada ọ bụ nwanyị nwa maka ifi n'ọnwa na nne bụ ide mmiri nyanwa na onwe bụ ada ide mmiri nke a na-egosi na anyanwa na ọnwụ ya ma na bụ ide mmiri ọnwa na ya bụrụ ada ọkụ ọnwa nọọ ide mmiri ka ọ bụ ya nọọ nwa nwa ife o ji bịa ụwa ọnya ka o ji bụla ada ide mmiri ọnya ka o ji bụrụ ide mmiri nwanyị nwa maka na ife si na ube dapụ ga-abụ ube ife si na ube dapụ ama mbụ oloma ife si na ube wee dapụ ga-abụ ube o wee ziko na obe ka ọ bụ ya na ndị nne ndị nne n'anya ndị igbo na-enebanye anya bụ gịnị ụmụ akala ụmụ ada ada ide mmiri ndị nne bụ ndị ọkpụ ndị nne bụ ndị ọkpụ fanwa bụ ụmụ ọkpụ bụrụ ndị fa bụ ụmụ ọkpụ bụrụ nne ụzọ ụmụ ọkpụ na nne ụzọ nne ụzọ ndị nne ụzọ na-akpụ arụ fa na-akpụ akọ na uche ọlụ ndị nne ụzọ bụ ịkpụ arụ na ịkpụ akọ na uche ya na ndị na-akpụ arụ na ndị na-akpụ akọ na uche maka na ọlụ ndị nne ka ọ bụ ebe a ka ọ na-ebido ebe a ka ịkpụ anụ arụ na-ebido anụ arụ mmadụ ebe a ka ọ na-amalite ịkpụ arụ ọ na n'ime arụfa ka ọ na-amalite ya na ndị a bụ ndị ụmụ akala unu ewe n'iwe na ọ dị ka onwenye kwụ n'ọnụ ụzọ m ndị a bụ ụmụ akala ndị a bụ nne ụzụ ndị a bụ ụmụ ọkpụ ndị a bụ ndị na-akpụ anụ arụ na-akpụ akọ na-akpụ uche uche nke nwa bụ uche chukwu ya nọọ site n'aka fa ka anyị ga-esi ghọta ulu ọzụzụ balụ anyị na-ekwu maka ọzụzụ ulu ọbalụ bụ ọzụzụ ọ nke a ka anyị ji malite na ndị nne maka na ọ ga-enwelili ebe anyị ga-ebido n'ọzụzụ bala ulu nke anyị ma na-arụ nne ka ọ na-esite na n'ime arụ nne ka ọ na-esite na ya ọ nke a ka anyị ji wee kpọọ onya arụ nne n'ọgwụ nwa etu a ka ọ sịkwa wee dị na nne izizi nwa bịara ụwa na-eli dịka mmiri ala nne ife ndị a bụ ọgwụ ife ndị a ọgwụ ka anyị ghọta na ọ bụrụ sọ nne ife ndị a bụ ọgwụ gịnị bụ ọgwụ dịka anyị bụ ndị igbo na-ekwu gịnị bụ ọgwụ na ọgwụ bụ eme ọgwụ eme ọgwụ ife gbolu mkpa achọ onwe mkpa dịnụ onwe ife ga mkpanya mkpa bụ mkpa dịnụ ife a ga-egbo mkpa dịnụ bụ ọgwụ nke a na-akọwa na onye akọ ọkọ na-akọ na onye ọkọ na-akọ na-arụ na ọgwụ bụ inwe mbọ aka oge ejikịa na ọgwụ bụ inwe mbọ aka ọ ga-eji wee kọọ ọkụ nke a na-akị ya na-arụ. na onye akpịlị na-akpọ nkụ na iwelu nni na ofe iwelu nni akpụ na ofe nsala nye ide enye ọgwụ na ọgwụ akpịlị ịkpọ nkụ bụ mmiri na ikulu mmiri nye akpịlị ịkpọ nkụ akwụsị ọnyanwa bụ ọgwụ anyị na-anụ ka ndị igbo na-ekwu ọgwụ ka anyị ghọta na ife ọgwụ bụbu eme ọgwụ ifegbolu mkpa dị na mkpa nke a chọrọ anyị na-anụ maka akwali akwali ọmụmụ akwali ọmụmụ bụ nyanwa na-ejikọ mmili mmili aịma na mmili dị n'ụwa dị naanị ọnyanwa na-ebukọnya na mmili dị n'elu dịka anyị si mmanụ na ide mmili ojukwu ide mmili na ọnwụ ya bụ ide mmili ebe a ka mmili niile si pụta ya anyị na-ekwu maka oye eke na oye anyị ghọta na oye bụ n'ebe a ka o si bido mmili mmiri na-ekwu bụ na ọ nwere mmiri na-afụ anya nwee nke anyị na afụ anya mgbe anyị bido ofu bịa anya mgbe anyị bi chelụkwanụ chelụkwanụ chelụkwanụ chelụkwanụ na ọ nwere onye na-akụ aka na be chelụkwanụ Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na kọm gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi biko biko alụnụ na enwe m onye onye ọbịa daalụkwanụ ebube ya unu enwena iwe daalụkwanụ ka anyị bidokwa ebe anyị jedebe ya dịka m si na-akọwa na anyị na-eghọta na akwali akwali bụ nyanwa bụ nke na-ejikọ mmiri dị n'ụwa mmiri nke anyị fụ n'ime ụwa na nke anyị na-afụrọ maka na ọ bụrụ n'ụwa ka mmiri si bịa dịka m si na-ekwu n'oge gara aga oge m na-akpọ na-akpọ emetụta na-akpọ afa dịka mkpọrọ mụ awala ọgọdụ hydrogen atom for example ị ga-afụ mmiri anya mana anyị ma na mgbe anyị bido ofụba mmiri anya na ya afụbazigo mmiri anya nyawaka ka eji gwa anyị ide mmiri nwaanyị mma bụ mmiri ebe a ka anyị bido anya ya na akwali akwali na-eme ka mmiri okike jekọọ ọnụ mmiri okike nọ n'ụwa na mmiri okike nọ na dịka oge m na-akụ maka ọka mmiri nwanyị nwa na mmiri nne ya dịka the milky way na o nwere ebe mmiri ndị a niile si bifo fa n'ụwa n'ụwa ya na akwali na-eme ka mmiri nke anyị nwere n'elu ụwa n'okpuru ani na nke anyị na-aṅụ aṅụ na nke anyị na-esi nri kafa na mmiri nke nọ na mmụọ n'ebe tara aka n'ebe nọ n'ọta aka na nke nọ n'ọnwa na nke nọ na kpakpando n'ebe a na eje akpata mkpụrụ ndụ mmadụ kafa wee jekọọ ọnụ gịnị ka ọ na-akọwa na mmiri niile bụ ofu na mmiri niile bụ ofu mmiri ka ọ bụ ya tupu ịfụbia anya n'ụwa na ọ ebe o si bịa etu a ka o sikwanụ wee dị na nwa anyị na-ekwu maka ya nwa lụlụla nwa nwa lụlụ chi na ọgwụ a na-enye ya na nne ọ na na ka e ga-esi zụa ya na ọ ebe nwa a si bịa na ọ ebe o si malite njem na ọgwụ a ga-enye nke bụ nni na nni ọ eli site n'ala nni ọ ga-aṅụ site n'afọ isikpua a na ife ndị a ga-eme ka ya na ebe o si bido njem wee bata n'ụwa kafa wee bulu ofu ka ọ daa gbajọ na ka nwa bịala ụwa wee solu usoro n'ụwa site n'ife okike jizi tie eba dịka m si mụọ ọkwa n'oge gara aga dịka m si ọkwa n'oge gara aga na onwero ife ga emekata ka nwa ewu ghara abụ na nwa ewu ka ọ bụrụ nwa onye ọzọ ya na ewu ga-amụta ewu mmadụ ga-amụta mmadụ igbo ga-amụta igbo ya na ebe anyị si abịa ete ka mana ebe anyị na-eje dị nso ma ọ bụrụ na anyị ụmụ kilikili ife dịka a ga-asị na onwere ulu ụmụ kilikili ife dịka a ga-asị na onwere ụlọ ọba mana ụmụ kilikili ife a bụ fanwa na aghasasị ife ọ nghasa ife a ka anyị e ji abịa na-ekwu na-enye okwu ndị anyị na-ekwu na ntụsa ndị anyị na-atụsa ka anyị wee ghọta na ụmụ kilikili ife bụ na nnukwu ife na-emebi ya na nwa abịala ụwa nwa alọluchi bụ nwa ọnwa ọnya ka iji akpụ ya nwa nwa na ọnwa bụ ofu afa kafa bụ sọọsọ ife dị iche bụ na ọ malitere ofu nwa na ọnwa bụ ife sọọsọ ife dị iche bụ ọ malitere ofu ọ malitere ọnwa ọnk sọsọ ife a bụ ife mana fana bụbu ofe ife ya na nwa abịala ụwa bụ nwa ọnwa ọnwa ọkpakpando anyanwụ nwa a na-ekwu maka ya bụ nwa kpakpando na anyanwụ na ọnwa ya na ọnwa ife kpata ji daa daa n'ụwa danye mụ na gị n'aka anyị kulip anyị mụta ya na anyị ga-ama ife anyị n'aka anyị ga-ama ndị anyị n'aka ka anyị wee malite anyị ga-esi nyefe ọzụzụ nke ga-eme ka ndụ fadị bụrụ ndụ ga-abalụ fụlụ balụ nne na nna fụlụ balụ obodo fụlụ balụ ndị igbo ulu ka igbo wee dịdị ka echi echi ma na-anwụ anwụ ebe anyị e na-eje ya na ọnwa anyị na-ekwu maka ya na kpakpando anyị na-ekwu maka ya na anyanwụ anyị na-ekwu maka ya bụ obi chukwu ya na anyị kulu nwa n'aka ka anyị ghọta ka anyị ghọta ife anyị ji na anyị ama nye dịka anyị si enye ọkụkọ anyị ama mkpi ya dịka anyị si akpa ọkụkọ anyị ama mkpi ya dịka anyị si akpa tolotolo anyị ama mkpi ya dịka anyị si akpa atụrụ anyị ga-aghọta onye anyị kụ n'aka nke bụ chilọla ụwa nke bụ nwa anyanwụ bịala ụwa bịala ozi dị mkpa n'ụwa ozi igbo mkpa ọ bịala ozi nke pụrụ nnukwu iche n'ụwa ozi ọ bịalụ bụ ozi igbo mkpa ozi igbo mkpa ya na ọlụ ndị nne dịka anyị si malite n'ebe anyị nọ bụ ịchịkọta ijikọta ijikọta ndị a bụ ndị ụmụaka ka fa wee nwee ike ịga njem site na mmalite mgbe fa n'afọ ndị nna anyị na-ekwu maka ya bụ gịnị ndị inyom di ndị inyom di ndị ogbe inyom di inyom ogbe inyom obodo inyom igbo nke a na-akọwala anyị na ofu onye ada azụ nwa ofu onye ofu nne nwere ike ịzụ nwa chukwu bịa n'ụwa lụrụ ụwa n'ụwa ofu nwaanyị enwere ike ịzụ nwa chi lụrụ ụwa n'ụwa ya na ọ ga-abụ ọlụ ndị nne ndị nne bụ ndị inyom di ndị inyom ogbe ndị inyom obodo na ndị inyom igbo niile ndị a na onwefa ga-aghọta ife abụ ghọta na fabụ ụmụ eze igwe fabụ ụmụ udene fabụ ụmụ akala ọ ndị a bụ fawa bụ ndị ọ ịwata ụzọ nwa alọluchi ka ọ defu n'ụzọ ọ ka nwa alọluchi defu n'ụzọ ọnya ka anyị na-akọwa maka ya ọnya bụ ọzụzụ unye ọzụzụ anyị na-ekwu maka ya maka na ọ bịara ozi dị mkpa ọ bịara ka o solu ndị ndị si n'Igbo ga-agwụ ọ bịara ka o solu ndị si na asụsụ Igbo ga-efu ọ bịara ka o ndị si na na igbo ga-abụzi ndị ọzọ na ama ndịzi ọ bịa ka ọ ghọta na ọbịa n'ụwa ka igbo wee dị na echiche na agụmakwụkwọ ya na-enwe megie na n'amaka m ifie na ife ndị a niile ọbịa n'ụwa imenụ site na nwa ọ bụ wee lue mgbe oge elu na bụ ife ga-eme ka igbo wee dị dịka echi okpukpu asaa seven generations ya na mụ na gị dịka nwa igbo anyị bịara ọlụ n'ụwa anyị bịara ọlụ n'ụwa ọlụ mụ na gị bịa n'ụwa bụ ichekwaba igbo ichekwaba anụ igbo ichekwaba asụsụ igbo ichekwaba igbo dịka ụmụ okike okpukpu isaa ndị na-abịa abịa ya na ọ bụrụ na ife mụ na gị lụ tata ife mụ na gị mee tata gị abalị soso okpukpu ofu ma okpukpu ịbụa ụlọ ịma na mụ na gị adago ịma na mụ na gị adago ịma na mụ na gị alụtara ọrụ na elele ule akwụkwọ na ya adago maka na ya achịkwatara ife aji maka ya bịa ụwa ọ bụrụ maka mụ na gị ọ bụrụ maka mụ na ndị mụ na gị na ndị na-esote anyị na ndị na-esote ndị na-esote anyị ọ ga-abụ mụ na gị na ndị na-esote anyị na ndị na-esote ndị na-esote anyị okpukpu asaa ọnya ka nwa ka nwachi a ji wee lụọ ụwa ọ maka ya ka nwachi a lụrụ ụwa ọlụ dị oke mkpa ọlụ dị nnukwu mkpa o nwere onye ọzọ ga-eme ka igbo dị dịka echi nwa bekee ama mbịa mee ka igbo dị dịka echi maka na nwa bekee bịa ka igbo ogwu ndị mba ọzọ ama mbịa mee ka igbo dị ka echi maka fa bịa ka ime ka igbo ogwu ndị ofe mmanụ ama mbịa mee ka igbo dị dịka echi ife ndị ofe mmanụ bịa eme bụ ka fa dị ka fa nwa ndị ofe mmanụ ndị zulu abịara ime ka igbo dị dịka echi ife ndị zulu bịa eme bụ ka dị dịka ndị zulu ya na onye ọbụla bụ ibu alụ ime ka nwadị fa bịarọ ime ka gị nwadị ọ bụrụ ọlụfa ka ọ bụ ọlụ anyị nwa ka ọ bụ mana ndị ka ndị mbụ na ndị egede si wee raya anya bụ ọkụ n'aka fagụnyela anya bụ ọkụ n'aka ọkụ a fagụnyela n'aka wee na-agwa ya na ọ ga-abụ na anyị ga-emeli ya okpukpu asaa ọnya bụ ọlụ nwa ji bi ụwa ya na ndị nne bụ ndị mbụ nọ n'ọnọdụ mbụ na inyefa nkụzi nwere nnukwu ọlụ fabiala ịlụ faga alụ na ofu nne amasị nọ maka na ọnya bulu nwa n'afọ na sonyanwa ga-azụ ofu nne ama nzụnwu nwa chukwu ofu nwa ama nzụnwu nwa kpakpando ofu nwa ofu nne ama nzụnwu nwa ọnwa ife si na nwa apụta sọọsọ ife si na nwa apụta abụrụ ife ofu nne ga-emenwu ya anụ ya ka o ji dị mkpa ịchịkọ mgbe igbo bụ igbo rapụ kịta na aya ayasago onya ka m ji si n'ebe a na-eje ebe a na-eje dị nso anyị na-aya ụya ma ya aghọtara ụya na aya anyị na mgbe igbo bụ igbo na fa ghọta na ọ ga-abụ ọlụ ndị inyom di bụrụ ndị ọlụ ndị inyom ogbe bụrụ ọlụ ndị inyom obodo bụrụ ọlụ ndị inyom igbo niile mana kịta na ọ bụrụ etu aka ọ dị maka na inyom dị adịrọ maka na inyom dị agbasago ụfọdụ na-eje cms ụfọdụ na-eje fada ụfọdụ nọ na nọ na nọ na sherobi na sarafin ụfọdụ nọ na pentikọstal ndị a niile ada achịkọtazi aka n'ịzụ nwa chibịala ụwa fachokwuodo nwa na nwa chibịala ụwa ya na ọzụzụ nwa chibịala ụwa bụ ọzụzụ ịdị oke mkpa ọzụzụ a bụ ịma agwụ inye nwa agwụ maka ikwu kịta agwụ ụfọdụ ndị mfụsi na-edeghelisi ife ndegheli gbafue inye agwụ bụ inye akọ na uche inye amamife dịka dịka akwali akwali ọmụmụ si eme ịchịkọ mmiri ana na mmiri enu inye agwụ bụ ime ka akọ na uche nwa abịala ụwa gbakwasị ụkwụ na chi ebe osipụta ụwa ka o wee mezuo efe ọbịa n'ụwa imenụ n'inye obere akụkọ ka m wee mee ka ife anyị na-akọ ka anyị wee ghọta ya akala akala mụrụ ụmụ abụọ ofu nwoke na ofu nwanyị adị ya nwaanyị dịka unu si malụ bụ ojukwu nwaanyị nwa ojukwu magidelu nwa welu nwa magbuo onwe maka na o oke oke na akọ na uche ojukwu magidelu mma ya ka akala jikpu ya ojukwu nwanyị mma dịka m si gwa unu n'oge gara aga n'oge ọ dị ime na dieselụ eze nwudenesi n'ime nwanyị ime ime nwunye dị na-atị ya ụtọ na ọnwa mụta nwa nyelie ichi nwa mana ọ bụ na ọnwa ọ mụtalụ nwa nyelie ichi nwa lie ozu nwa nke a bụ inubula okwu maka naanị anị na-akpụ anị na-eli ada akali anị akali ma mụ na go ma sadam Hussein ma Queen of England o onye ọbụla mgbakọba chachasịa anyị eli anya ya na ga-eli ichi nwa ma ọ bụ na nwunye nwa mụta nwa mana ọ mụtalụ nwa olie ichi nwa lie ozu nwa n'oge gara aga ekwufere mana agwa amụnụ na ichi nwa bụ umbilical cord mba ichi nwa na bekee bụ placenta akpa nwa nne na-amụpụta ma amụsịa nwa ya na ojukwu nwaanyị nwa zuru oke mana ọkpali abụ oji ọnụ oji ọnụ na onwe ya jọrọ njọ na nkọwa ndị igbo na nkọwa afa na igbo fasị na ọkụ ọkụ ọkụ anwụ n'onu ya na njọ ọjọrọ bụ njọ ọbụrụ sọsọ na ọjọrọ njọ iru ọjọ ka njọ nke bụ na obu bu anwụ o ji anwụ wee gba afụ ọnụ nyalị ya n'ọnụ ọ bụla ife ọnụ ya na ada eliwe nso iji wee ghọta ebe ọzụzụ si bido iji ghọta ọlụ ndị nne na n'ala igbo ife ndị nne bụ maka na ndị nne bụ ụmụ ọkpụ ndị nne bụ fanwa na-atụ fanwa na-amụ fanwa na-azụ ndị nne bụ dịka m si kwu ndị a bụ n'ụzụ ọfa ga-akpụ ọfa ga-akpụpụta ụzọ bara ulu ọfa ga-azụpụta nwa bara ulu ya dịka ụmụ akala fa ga-aghọta etu ọlụ a si wee bụrụ ọlụ bịalụfa na mbụ mbụ na-ewe n'iwe so nne nne e, akala nesịa nwe anya ojii ọnụ ọchọ ka ọ keghalị anya ọchọ ka onye amamife akọ na nke zuru oke nke ga-eme ka njọ afọ ọjọọ wee gbanwee akala wee sị si bute nnukwute ite na a ga-esi nnukwu ọgwụ ọgwụ nke anyị ghọta tata bụ eme ọgwụ ife ọbụla na-adịrọ ka esi chia ife a ga-eji mee ka ọ dị ka esi chia nyanwa bụ ọgwụ emee ọgwụ akala wee sị ka ebute nnukwu ite na ya ga-esi ọgwụ maka na oke dibịa ka ọ bụ ọ ide mmiri ọnya nwe ọnya bụ nna agwụ ọnya nwe nwe ife niile ọnya bụ nna agwụ o wee sị na a ga-esi ọgwụ ọ ga-eji wee nye nwa ya akọ na uche na a ga-esi ọgwụ a ofu arọ na ofu mkpụrụ ụbọchị so ọlụ bọọlụ bụ ọlụ nne bụ ije kpata afịfịa ọgwụ oge dị aṅaa dị aṅaa dịka anyị si na nghọta igbo na n'ọnwa oge a na-akpọ mgba nne eke oye afọ nkwọ bụ mgbannechukwu arọ mgbannechukwu oge dị iche iche abịa mee na mgbannechukwu na-abịa na anọ na anọ dịka anyị e si nwee oge udu mmiri oge ọkọchị oge ụgụrụ na oge akwụkwọ akwụkwọ akwụkwọ kpọzie anya oge akwụkwọ e, e, oge ule akwụkwọ dikein oge akwụkwọ na-ada n'elu ule ya n'ime oge a ka akara ji wee kwue n'oge dị etu a lue ọ bụrụ na oge udu mmiri lue na a ga-akpata akwụkwọ ọgwụ ọzọ a ga-etinye a na-esi ite a na ọkụ amanyụ anyụ n'ime ite a na ọkụ na-acha na ite a amanyụ anyụ ofu arọ na ofu mkpụrụ ụbọchị ka a ga-esi ọgwụ a na nyanwa bụ nne na ọlụ nyanwa bụ ije kpata akwụkwọ dị iche iche a ga-eji wee si ọgwụ a emee ọgwụ na nwa ya nwoke na onwe ebe oji ọnụ na ọlụ a ga-abụ ije kpata nkụ ije kpa nkụ a ga-eji wee na-esi ọgwụ a na onwero ife ga-eme n'ofu ara a na ofu mkpụrụ ụbọchị na ọkụ amanyụ anyụ n'ite na ọkụ ga na-enwu n'ite ụtụtụ efifi abalị ụbọchị ọbụla oge ewu ezue na agadi nwoke nke mana ọnyanwa bụ nna nna arọbinago na ọnụ a ga-abụ ịdị na-eme gịnị ịdị na-akpaghalị ite Ọgụ ọbụla ịdị na-akpaghalị ite a oge ọbụla ofu arọ na ofu mkpụrụ ụbọchị etu a ka esi wee kee ya bụ ọlụ eke nna agwụ wee nwanye akala jee na-akpata akwụkwọ ọgwụ na-etinye n'ite die na amaghara ife a na-esi oji ọnụ na-akpata nku na-etinye etu a ka olu na tupu olu ofu arụ n'ofu ofu kpụ ka a na-amaghalị ka a na-amaghalị ife dị n'ite na-esi n'ọkụ o wee maka na ọ na-asụ asụ o wee sụa tụkwasị oji ọnụ n'aka ọ lacha anya oge ọ lachala maka na iwu dịkwa n'ime ya bụ na ama ama nlacha ife a alacha ama wee lue nwa a na-esila ọgwụ a ama ọgwụ a ọma ọgwụ ọnụ wee lue na-esi lue anya ofu arọ na ofu mkpụrụ ụbọchị ofu arọ na ofu mkpụrụ ụbọchị mana mgbe a na-amaghalizi ya maka na ọ na-asụ asụ wedapụ masị ya n'aka ife uche gbata bụ ya lachalịa o wee lachalịa oge ọ lachalịa ife niile gbanwere ife gbanwere bụ na o bido gbanwebe nne ya ebe akara aghọtago ifemenụ nyanwa bụ oji ọnụ aghọtago ifemenụ o wee gbapụ ọsọ nne ya wee chụbịa ka nne ya na-achụa fana bido na-agbanwe na-agbanwe onwe fa fana bido na-agbanwe onwe fa n'ikpeazụ ikpeazụ nekwa n'ime ife niile a na-eme na mmụọ onwe oge olu ọkpala bụ oji ọnụ gbanwee onwe ghọọla azụ asa n'ọlụ n'ime osimiri n'ọlụ n'ime mmiri nne ya bụ akala gbanwee onwe nwaba n'ime mmiri ghọlụ gịnị ghọlụ ọta alụ nke nwa bekee kpọrọ ọta si ọta etu a efe ọbụla nwa ya gbanwere onwe ya bụrụ nne ya agbanwekwa onwe ya bụrụ wee na-achụ kedu ife ọ na achụlị ya ọzụzụ nwa etu a ka esi mesịa n'ikpeazụ osi na mmiri nwapụta ghọọ ofu mkpụrụ ọka bụ oji ọnụ wee nwaba n'ikpo ọka nne ya wee ghọọ ọkụkọ ojii wee were isi wee bọsasịa akpa ọka wee chọta anya bụ ofu mkpụrụ ọka wee tụli ya wee nuo ka o nolie ọ dịkwazi ime ọzọ o wee mụghalie ọnụ ọ mma maka ndị na-amarọ maka ndị na-ekwu maka immaculate conception ebe a bụ mbido izizi n'ụwa niile na mpaghara ụwa niile ebe esi wee nweta immaculate conception ya na ị na-anụ maka immaculate conception nke mere ebe a bụ nwa n'ite ọ nke a bụ akụkọ Igbo jezuru ụwa niile mana ife anyị na-akpatụ aka n'abalị tata bụ etu nne si gba mbọ n'ịzụghalị nwa n'etu o si wee chọọ ka ọ dị n'ike agwụ agwụ etu a ka akala si wee zụghalị oji ọnụ maka ife eji akpụ ya oju ọnụ bụ maka etu ọnụ asị bụ ife niile ekele eke ọ bụ sọ njọ oge nne ya mụgharịsịrị ya o zuru oke dịka ojukwu nwanyị mma ọtụtụ n'ime ụlọ maka na okwu a okwu dibia okwu a okwu afa maka na ma na-abịa agwụ na enwere agwụ agwụ mmiri nwa agwụ nkịta nwa agwụ ọkpọ nkụ o ji ọ na-aba agwụ ọkpọ nkụ ebe a ka akọ na uche si malite gịnị ka m ji nye akụkọ a anyere m akụkọ a ka anyị wee ghọta na ọ nwere ife ndị nne bịala ịlụ n'ụdị oke mkpa ọnya kafa ji wee bụrụ ụmụakala ọnya kafa ji bụrụ ọkpụ ya na ndị nne bụ ndị nkụzi ndị nne bụ ndị nkụzi ndị nne bụ ndị nkụzi dịka anyị si wee ghọta n'ụwa na anyị si na chilọlọ ụwa kedu ife anyị kwuo n'ụwa bụ n'ụwa bụ ndị nkụzi n'okike bụ ụlọ akwụkwọ n'ụwa bụ ndị nkụzi ya na ndị nkụzi a na-enebanye anya gbasalụ ndị nne fa bụ ndị mbido izizi ọ nne ga-ebido maka na ọ n'ime arụ a ka ọ ga-esi wee kpụrụ wee pụta ọnya ka ọ ga-eji nye ala ka anyị wee ghọta ife mmiri ala bụ na mmiri ala bụ nni nke dị iche na mmiri ala abụrụ nni sitere n'ụwa bịa na mmiri ala si na pụta na nni si n'okike pụta ọya ka m ji wee were aka oyibo maatụ aka ubiliku mmiri enu ya nọọ mmiri ala na-ewepụta na-enye ike nwa izu oke na mmalite mbụ mbụ mbụ mbụ dịka esi akwadobe anị ịkọ ji ịkọ akpụ ịkọ ọka ị ga-ebu ụzọ debegodo anị. ị ga-edebegodo anyị ọdịmma tupu ịkọnyebezi anya ji wee na-achịzi tupu ịkụ anya ọjị maka na ọjị akụ taa abụrụ ọjị mgbe akụ dị anọ obele mkpụrụ ka ọ bụ mana otosi bụla ọjị mana ọka anyị dị ka ọ ga-esi wee dị ya na mmiri ala bụ mmalite nke dị oke mkpa nke balụ nnukwu ụlọ n'ịkwadobe n'iwepụta mmụọ nwata o ji wee bụrụ chilọla ụwa n'iwepụta mmụọ onye o ji bụrụ chilọla ụwa kedu ife kpata na anụ ọfịa ghọtara ya ma mmadụ aghọtara ya kedu ife kpata na anụ ọfịa ghọtara ya na mmadụ aghọtara ya kedu ife kpata na anụ ọfịa nọkọtara anyịnya obu ibu anọkọtarụ jee ṅụbala efi kedu ife kpata na anụ ọfịa nke ma mmadụ aghọtara nke a maka na mmiri ala nwere ụlọ ọ na-aba o nwere ife ọ na-eme karịa inyeju nwa afọ ọnya na-akpọpụta ọnya na-akpọpụta mmụọ iji zuo oke wee nwee akọ na uche nwee ike ịbụ ife ọ bụ ọzụzụ nwa igbo anyị na-ekwu abụrụ olu ofu onye na ọ bụrụ na ịchọọ ka nwa a pụta ife ọbịa wee lụnụ o nwere ife ị ga-emesị ị ga-akwadobe ife dị iche iche tupu o wee nwee ike isolu n'usoro afọ ụzọ ahụ ga-abịa ọ eje wee luo ebe afọ ndụ a kwesịrị ka ọ jee ọ ndị nne ọ ndị nkụzi maka na emesịa ndị ọzọ agbadolu ndị nna esolu ndị nne wee na-azụ nwata ọwa dịka ndị ndị nkụzi nke bụ ndị nne na ndị nna na ndị ogbe na ndị obodo na igbo niile ya na ị na-ekwu maka ndị nkụzi ka ịghọta ife ndị a na ndị nne dị mkpa ndị nna dị mkpa ogbe dị mkpa obodo dị mkpa igbo niile dị mkpa kịtazi ụwa niile dị mkpa maka na nwa bekee emego ka ịghọta n'ụwa abụlugo gịnị global village global village ya na ndị a niile ife niile afụla afụ na ife niile anụla anụ ga-eso n'ife na-azụzi nwata mana ọ ga-abụ ife izizi ebu ụzọ nye nwa ga akwado ọnya bụ ife ga-akwadobe ọnọdụ a dịka ma ọ ga-ejefe ụzọ ma ọ ga-anọdụ n'ụzọ achọ ka ọnọdụ ya na anyị ga-aghọta ulu ndị nneba site n'ịkpụpụta mmadụ ọ maka nke a ka afanwa bụ ndị nkụzi nke ama na ọ ga-abụzi ndị nne ndị nna ndị ogbe ndị obodo na igbo niile maka na ndị a niile ka ndụ nwa abala ụlọ ndị a niile bụ ndị nkụzi ga-amata ife mbụ ga-abụ ịgba afa ụwa nwa ịgba afa ụwa nwa n'ime ife ndị a niile akara okwu maka ije ewelu nwatakịrị mee na mmiri chukwu sapụ a igbo asapụ anyị na-ekwu ife ga-etinye igbo etinye anyị ga-abịa ife ga-eme ka o wee zuo okike o wee bụrụ onye okike ka o wee bụrụ nwa okike ka o wee bụrụ nwa na-ekepụta ife kedu ife ọ ga-ekepụta anyị achọ ka o kepụta ogbunigwe oge egbusi ụwa niile anyị chọọ ka ọ kepụta n'igwe ga-echebe ndị igbo ka igbo wee dị dịka echi chee ka ọ kepụta ọgwụ ya egbusi ụwa niile mba anyị chọọ ka ọ kepụta ọgwụ nke ga-edebe ndị igbo ka igbo wee dị dịka echi ya na amamife nwa anyị na-eche n'ebe nwa anọ ga-abụlili amamife ga-eme ka ọ bụrụ onye igbo zuru oke nwa ga-eme ka igbo dị dịka echi ọ ife a ka akala ji wee na-achụ nwa ya wee keghalị anya ka ọ dị efu n'ụzọ ka ọ dị ijefu n'ụzọ ya na ịgba afa nwa bụ ife dị oke mkpa nke ga-eme ka ichi nwa gịnị bụ ichi nwa n'afọ mgbe nwa nọ n'afọ ọ nọ n'okike ya na ichi nwa na okike nwa nke bụ ụlọ akwụkwọ maka na okike bụ na akwụkwọ n'ụwa bụ ndị nkụzi n'ụwa bụ ndị nkụzi mmalụ ebe a ga-ebe a ga-ebido na etu a ga-esi bido ịzụ nwatakịrị a ịzụ nwa abịala ụwa ịzụ nwa ịzụ nwa anyanwụ ịzụ nwa okike nke sonyela anyị ọ bụrụ inye indomi ọ bụrụ isi igolie efe krismas ọ bụrụ maka igolie tuenas nke na-ewukarịsị ọ bụrụ maka ịkpụa isi nyesi anya patan na staịl ọ bụrụ maka igonye dizaina wia ọ bụrụ maka ịchọta housemaid ya wugide arụ ntị olu arụ iri na isii ọ marụ ka esi asọ nwe arụ wee lụọ arụ iri na isaa ọ ka na-anyụ nwa amịlị na bedị ọ marụ ka esi akwụsị ịnyụ nwa amịlị n'elu akwa ọ bụrụ maka ịkpọjee Oxford University ka ọ jee bụrụ onye makarịsị akwụkwọ sụkalịa nwa bekee n'oyibo ewelie na-enye atụmatụ zik he na zik asụkwakwa maka na mgbe m mpe n'obodo m eji zik ekwu okwu o nweli ofu nwoke na-ejere akwụkwọ chali mana ọma na zik gụrụ nnukwu akwụkwọ na ọ na-asụ ọ na-asụ ọ na-asụ nke a na-asụbe o jezi ogota niuspepa okpodo newspaper isi narị maka na ọ jere akwụkwọ o tie si na zik asụkwakwa zik asụkwakwa ọzọ zik ọ na-ekwu maka ya asụkwakwa anwụrụ golisins ọ bụrụ maka ịkpọjie havad maka na igbo nwelu ndị gụrụ akwụkwọ mana anyị ka nọ na nsogbu anyị ka nwelu ndị na-arala aranye n'aka ọnwụ mana ndị a bụ ndị jere ezigbo akwụkwọ maka gịnị na fa ghọtara ife fabia na iwu ịlụ nọ ndị igbo si na ndị dịzi ka ịzụfu nwa azụfu dịzi ka eh, n'ikpeazụ ọ dịzio ka bịa akpọta ka ọ chụọ mmụọ ọ batazie ọbụ mmụọ ka ọ chụrụ ọghọrụzialị mmụọ akpọtara ya ka ọ chụọ aghọrọ ya na anyị ga-aghọta na ọ bụrụ sọsọ ịmụ akụlụ bụ okwu maka na nkịta na anya anyị agafego ụzọ so ofu nne na-azụ nwa nwere ife ọ ga-azụta kedu ife ọma ọ bụ na mụ nwa bụ onye mụrụ nwata asọma na-azụ a kedu ife mma kedu ife m ga-akụziri nwa m ọ ndị nkụzi na-azụ ọ ndị nkụzi ebe nwata nọ n'ụlọ akwụkwọ na-azụ ndị nna ada azụzi nke ndị nna na-azụ maka na onye ọbụla ji fonu na-apị nye nwa tv nye games ya na anyị ga-efe ise a n'anya ghọta na ebe anyị na-eje ete ka mana ebe anyị na-eje dị nso maka na ọ bụ na ọ dịla anyị etu ata ka eka ọ ga-adịla anyị na ọgụ eh, na eh, oru arọ na-abịanụ 20 years time na-abịanụ kedu ndị anyị na-azụ ife kedu ebe fa na-aga ya na anyị ga-aghọta na ọ nwere ife dị iche n'egbe na egbe na ọ bụrụ na atụrụ ime nwa igbo nwa nwa igbo bụ okwu nọ ọ bụkwa igbo ka ọ bụ ogbu igbo maka na anyị nwere igbo nwee ogbu igbo nkịta ogbu igbo ka kedu ebe esi jefe ụzọ ndị a niile yiri asị kwa ụka ụka ndị a niile yiri afe krismas kwa krismas kwa krismas ndị a niile ejela ọka akwụkwọ sụkarịa nwa bekee na oyibo mana ndụ niile fadị fajio ndụ gbuo onwe famgbe okpulu maka na onwe ife na-ezuru oke o nwere ebe ife si wee mebi ya ka anyị ghọta na ife dị iche iche bụ nyanwa ga-enyelu nwa aka ka o wee bụrụ chilọlọ ụwa ka o wee solo akala aka ya ọtụtụ n'ime anyị a ese akala aka anyị na mụ bụ bụ gynecologist ọ prọfesọ emerọnụ akara aka m ka ọ bụ na mụ be sayentist emerọnụ ọba akara aka m ka ọ bụ ma ọ bụụ na ọ da edebe igbo ka igbo dị ka echi na echi ada agwụ agwụ ya ka anyị ghọta na ife dị iche iche dị mkpa na bido na mbụ na ife kasị mkpa nwanne nne osi n'ichi nne pụta osi na akpa nwa pụta na ife kasị mkpa bụ nni nni nke mba enyelu nwa abụọ ọgwụ maka na mmiri ala ọnyanwa na-akpọte ọnyanwa na-akpọte echiche chukwu na akọ na uche ọnya na-eme ọpụta ife ọ dị ọdị redi idu nwata n'ụwa ya na ife enyelu nwa bụ ife dị oke mkpa maka na inye ezigbo ife iwepụta ezigbo ife inye ajọ ife iwepụta ajọ ife garbage in is equals to garbage out ịma nwelu garbage tinye chee ka iweta ife ọzọ what you invest bụ ife ị ga-ewepụta ọ bụrụ na itinyere n'ụlọ akụ ihe jọrọ ji ewelụ o nke itinye ka ihe ewelụ iwelụ nke ị na-etinyere ọ bụrụ nke ebinyere ya ebinye ịkwụlụ egechie ụlọ ị e wele anị wele ife ọbụla inwe ya na nne dị mkpa mana nne nke kasị mkpa bụ mmiri ala mana ị ga-ama n'ife ị na-elinu wee na-agbapụta mmiri ala nke kịta maka na ala nwaanyị kịta nwezi ike ala nkịta akị ya mma ala nwanyị nwee ike ala nkịta akị mma maka na ị ga-ama ife ị ga-eli maka na ife kasị mkpa na mmiri ala abụrọdụ maka nni n'ụwa maka na mgbe nwaanyị na-enye nwa ala ọbụrụ ọsọ nni ọbụrụ ọsọ ọgwụ a ka ọ na-enye o site na mmiri ala ka o si anwụta echiche echiche aha akọ na uche nwa na-amịta n'ala ọnyanwa bụ ọgwụ ya na nne arụ na-enu inu ala ife nwa na-aṅụ taa bụ nsị maọbụ nsị maka na enwere ọgwụ nwee nsị ọgwụ na-eme ka ife dị mma nsi na-agbalụ ife agbalụ ya na ị ga-anwa arụ na-enye nyaba ala mmiri ala si na ya pụta mala echiche na-aga ya n'ime ọnya ka ndị igbo si ji wee nye anyị ọmụgwọ ebe nne na nwa na-anọ abalị oru na asatọ ka nwaanyị wee dị enwe na mkpakasị arụ ka nwaanyị wee dị enwe n'obi inu ka obi wee dị ya mma ka enye nwaanyị ezigbo nni ka enye nwaanyị ụtazi bitter herbs nke ga-ewepụta ezigbo mmiri ala ọ ga-eji wee nye maka na fa ghọta na gịnị na abalị oru na asatọ bụ na ọnyanwa kasị oke mkpa kịta western scientist achọpụtakwugie ya ka si ogodu na nwaanyị enyerọ nwa ala ya ka baru nye ala uru na asatọ anọ kasị mkpa mana nwa bekee chọpụtara ya maka na fabia mụa ndụ mụ na gị etu a ka fasi chọpụta ya na mbụ na nwa bekee adịenye nwa ala o nke akpata na nwa bekee bụlụ nne bụlụ nna ka nka nwa egbu efa maka na nne na nwa enwere ofu obi fe nwere ofu mkpụ anụ arụ fe nwere ofu nghọta n'obodo bekee dị nwa abụrụ maka fadum nọ mmadụ one na one ọ mmadụ one na one efila aka ịsaa n'anya ọfanwa bụ ndị mee n'obodo nwa bekee dị mma lue ndị ọzọ niile ebe nsogbu ala ewu ịgwalụfa ka esi achị ọchị fa amarụ ka esi achị ọchị anyị akụziri fanya akụziri ọchị gị ọchị ihe akụzili ka esi akụ aka ọmalụ ka esi akụ aka ya na akụ na uche anọrọ ndị a n'ime mana ọ ofu n'ime na mmadụ ịtọ na ịnọ bụ the policy makers ndị efila aka ịsa n'anya azụ ofa bụ ndị mee na ọ dị nwa bekee nwa maka na fanwa aghọtago ulu mmiri ala balụ ghọta ụlọ nne na nwa mmekọ nne na nwa balụ ghọta ife ọzụzụ bụ na ọzụzụ abụrụ inye nwa indomi abụrụ igolie the best fashion abụrụ ịkpụ di latest hairstyle n'ọzụzụ emika ya na nne mbụ nwa a bụ mmiri ala nke na-akwado nwa ịdịka ịdịka mmụọ bịara ụwa ịdịka chilọrọ ụwa ọ nke akpata na mgbe gboo mgbe igbo mgbe fa wepụtara ọmụgwọ na ife famili ya bụ ka e wee fụ na enyejulu nwa mmiri ala afọ na nwa aṅụjuru mmiri ala afọ maka gịnị mmiri ala na-akpụ mmadụ ọ bụrụ mmụọ maka na ewezughị ọ mmadụ na-amadụgharị atụlụ aki ya mma ọfụ ewu ọgbaa ọfụ ọkụkọ ọgbaa ndị ọcha na-agba ife ndị a niile ọfụ nwoke ibi ọgbaa ọfụ nwaanyị ibi ọgbaa ọ bụ akịdị amụ oke. ọmarọ oke ọmarọ onwe ọmarọ ndị mana ọka ife ndị a wee zuo ọnya ka ndị igbo gboo ji wepụta ọmụgwọ wee sị na iwu bụ na nwa lọla ụwa na chi lọla ụwa ga anwụta that nectar that divine nectar that mmiri si n'igwe wee bịa na ọ ga-aṅụju afọ ọ bụrụ na ọ ṅụjuru ya na nne ya ọ ṅụju anya na nne nne ọ bụrụ na nne nna ọ ṅụtara ebe a ọ ṅụta na nke nwunye nwanne di ọ bụrụ na ọ ṅụtara na nke nwunye nwanne di ọ ṅụta na nke nwanne nne mana ọ ga-aṅụgide mmiri ala ṅụju anya afọ ọsịrọ maka ịṅụ mmiri ala efi ọsịrọ maka ịṅụ nke nkịta ọ maka ịṅụ nke ọbagwu na nke enwe okwu nke ndị ọ ga-abụ ọsịrọ nọ universal miliala ọmụgwọ gwara anọ nke nne ọnya ka nne nne ji abịa ọmụgwọ ọ bụ na nne adịrọledi mmiri ala nne nne ka nwa na-aṅụ nne ka nwa na-aṅụ mmiri ala nwanne nne ma ọ na chukwu ekwelụ na nna nwa ka nwa na-aṅụ ma ọ bụ mmiri ala nna ochie ka nwa na-aṅụ ma ọ bụ mmiri ala nwunye nwanne nwoke ka nwa na-aṅụ n'ofu ezinụlọ a n'ofu ogwulu a maka na igbo bụ ofu ọnya ka faji wee wepụtali inyom di kịta ya ama mmezi ya maka ọya ya na ọmụ ga-anala n'ụdị nke a mana nwa bekee na-eme ya nwa bekee na-agbakọtazi ọnụ aka ọnụ n'ebe fa na-eje nọsrị nyekọta nwa ala ka o wee balụfa ya na ife ọbụla bekee gwagị bụ ajọ ife ị na-eme bekee tụghali na-eme ka o wee balịa maka na bekee ya n'ụzọ nke ọ chọọ ka ime ya kịta ghọta n'onyoli afia. mana ọ chọọ nke ọ chọọ ịnalị nke ọ chọọ nke ya ka o ji bịa bughali ọnọdụ si na ya ga akpodu uwe si na anyị na ya ga-eme ndị bụ ụzọ fekpela azụ mee fanwakpa azụ febulu ụzọ onya ka o ji gwa gị ịfụ asụsụ ikpo onya asị inu igbo kpọọ onya asị ịfụ nwoke bụ unu kpọọ onya asị ifu nwaanyị bụ unu onye asị ife niile nọ n'ụzọ ka mma karịa nke dị n'ụlọ ọ nghọta bụ ife gbanwelụ ndụ ife ndụ 1994 ọ n'ụlọ akwụkwọ ka ndụm m nọ gbanwee 1994 Birkbeck College University of London 1994 ebe m ji ime international politics ọnwa bekee saa m anya onye amerịka one of my lecturers ife a bụ one of the classes one of my lectures under international organizations iji wee mee ka ịghọta ife ndị ka Nestle na-alụ na ifefa ga-eji wee bịa wee bido their industrial eh, eh, eh, factories and and industries n'afrịka wee gwuo ụmụ nwaanyị fanyedebe ka fa na-enye SMA na Similac na Cerelac na nkenwa nkenwa anyị wee mezie ka ndị ọcha anyị wee bulala anyị wee debenụ wee gbaa anya ka ọ kwụla ọtọ ka nwoke na-aṅụ mana nwa emezili afa ya aṅụrụ kịta ụfọdụ ụmụ nwoke achụkwa ka nwa fa ṅụọ ala maka na anyị bụ ndị aghara agha ọ n'ụlọ akwụkwọ ka nze mụta ọtụtụ ife ndị a ọ n'ụlọ akwụkwọ ka ụbụlụ m si wee gbanwee ọnwa bekee me m ji nwee nghọta dị iche ọnwa bekee me m ji bụrụ onye fụrụ igbo n'anya o nwa bekee me m ji wee jee chọba ntọnani wee sị ka nwalike na ntọnani igbo ka nwale ife a na-akụziri m ife a mana ọtụtụ n'ime anyị jelu nya bụ na akwụkwọ tupu m jee mana o si na ntị nke a pụa si na ntị nke a pụa ya na ife m na-achọ ime ka ịghọta n'abalị a bụ na ka anyị bụ ndị nkụzi kedu ife bụ nkụzi ụwa n'ụwa bụ ndị nkụzi ka anyịra bụ ndị nkụzi dịka ndị nne dịka ndị nna dịka ndị obodo dịka ndị ogbe dịka ụmụnne nne dịka ụmụnne nna na ife dị mkpa anyị ga-ama na anyị ga-aghọta n'ụwa nke anyị bigoro ebi bụ ụwa naanị iyi ọ ndụ onye ọzọ ka anyị na-ebi ife anyị gụba prọfesọ ọbụla sọkwa ebulu, mana ọ bụ na ịghọtara onwe gị ghọta onwe dịka igbo ghọta ife ga-eme ka igbo dịka echi ife niile anyị ma bụ oru onye ọzọ ka ịbụ maka na ife nwa bekee me ọnya kpata anyị ga-eji wee ghọta na ife izizi anyị ga-ebu ụzọ ịghọta bụ ịghọta na ife niile anyị ma ọtụtụ ife niile anyị ma n'ụwa nke anyị nọ n'ime ebu ụgha ma nke nwa dị na holi baịbụl fanwa ma nke nwa dị na kristianity fanwahụ anyị aghọtakwugoli n'obodo nke agwala anyị n'obodo anyị bụkwa ụgha na o nwere ifebe bụ eziokwu dị n'ime ya na anyị ga-ebu ụzọ ghọta na ife niile anyị nwa sofa bụ ife akpara akpa bụ ife nwa bekee kpara akpa akwụkwọ niile anyị gụrụ bụ akwụkwọ akpara akpa akwụkwọ dị constructed for a purpose ya na anyị ga-aghọta na ife nke ibu anyị ga-aghọta bụ nọ anyị nwa ka ọ dị ịlụ ịghọta na-akpali akpa ịghọta na-akpali akpa ma baịbụl anyị bụ n'aka o ma st thomas church anyị na-eje ma st philips church anyị na-eje ma tongues anyị na-espiki on fa niile we have to anyị ncha ga-aghọta nọọ ife akpala akpa ọ mụ na gị ka ọ dịla ịghọta na akpali akpa wee kụsasị anya kụwasị anya wee kpaghalị anya etu oge ga-esi baala anyị ụlọ so gịnị ka m na-akọwa na ọ mụ na gị ka ọ dị deconstruct ideconstruct this constructed reality this constructed reality whether ma ọ na-abịa in form of ụka or in form of education or in ever way ọ mụ na gị ka ọ dịlu ideconstruct this constructed reality enyere anyị and reconstruct it. ya na ebe anyị na-eje dị ebe anyị na-eje ete kama na ebe anyị na-eje dị nso ya na ịgụcha gụcha gụchaa gụcha isi ya ee unu emekakwuo ee ọmakakwuo ee nje eme onyinye stia m na akwụkwọ nwa bekee efe nwa bekee emesi o oh, briliant ọmakakwa ahụ igbuo anya n'isi ịtụgharị anya ka ka ndị be anyị si emie ka ka o si bude na mbụ kee ka anyị si emebu mbụ ya na anyị ka ọ dịela ịghọta ka esi azụ nwa onye nwa bụ ife nwa bụ ife ọ bịala imenụ ebe ọ na-aga ebe ọ ga-elu ife ọ ga-alụ onye ọ ga-abụ ka gịnị wee mee ka ọ wee bala igbo ka ọ wee bala igbo ka igbo wee dị dị ka echi chelụkwanụ na ọbatịrị na agwụ na echi na-ada agwụ agwụ ya na ọ bụrụ ịkpọ onye anọ ọnụ isi na ndị egbu ayo jizọs na ndị egbu ayo god forbid o nkịtịkpa gbagbukwa anya o ee e, chukwu gbukwa afa o ee kedụzi e, nkịta ekịtịkpa na-enwere nwanne gbagbukwa anya o ọ bụrụ ebe a ka nyaba oge esi wee ebe ga ebe anyị nwee ịghọta ife anyị kwesịrị ịghọtanụ wee mebe ife anyị kwesịrị imenụ wee bido na ndị eku n'aka ndị na-aṅụ ala etu a ka ndị ọzọ si gbanwe etu a ka ndị ọzọ si gbanwe etu a ka anyị nwa ga-esikwanụ wee gbanwe maka na etu a ka nwa bekee sikwunu wee mee ka anyị wee gbanwee kịta ọbụrụ ụdị ụka mụ na gị na-eje taa ka ndị nne na nna jelu bifo kịta anyị na-ejezi ụbọchị asatọ n'izu ụka oge mpempe anyị jere ofu mbọchị n'izu ụka mana ọ gbanwego ya na anyị ga-aghọta ife ndị a niile ka anyị wee nwee ike wee kwado chi alụlụ ụwa ka o wee bịa mezue ife o ji maka ya wee lụọ ụwa ọlụ anyị ka ọ bụ ịkwado tie alụlụ ụwa ka o wee mezue ife o ji maka ya wee lụọ ụwa o bụla egbe jebe ori ọ fọtụ mụ na gị o egbe jebe ori ọ mụ na gị dalịa ọ nọrọ n'ụzọ na-agba akwụna kwụna ọ mụ na gị dalịa o lefuo anyị n'aka ndị ndị ugwu ọ mụ na gị dalịa maka na oziko na ife anyị na-akụziri ọlụfa oziko ife anyị na-ezikọrọfa oziko ifefa na-aghọtarọ ọ na-eme yahoo yahoo ọ mụ na gị jee nee ndị nna anya kịta nee ndị nna anya ka ị mara ma ọtụtụ n'ime fa na-ajụ ụmụaka fa ebe ego fa na-enye fa si apụta fada ajụ jos na-eweta ka anyị na-eli ka anyị wee jee na-atụ mma mma n'ụlọ ụka ọ chọrọ ịma ma igburu mmadụ ili o ọ chọrọ ịma ma ime yahu yahu o ọ chọrọ ịma ma gị na oru ụmụ nwoke alarụ n'abalị ya na anyị nwa ka ọ teli ikeghali ndị anyị na-amụta dịka akala sikie maka na anyị na-ekwu maka chilọla ụwa ọ na-amapụ ụfọdụ ndị obi ka m gwa unu nke mere eme George the first George the fifth George the fifth bụ nyanwa lụọlụ George the first ụwa ọnya ka o ji wee bụrụ George the fifth Charles the second lụrụ ụwa Charles the first ọnya ka o ji bụrụ Charles gịnị kpatara na fa akpọrọ ya Matthew gịnị kpatara na fa akpọrọ ya Pita gịnị kpata o ji dị mkpa na ya akpụ ya George the first ma George the seventh gịnị kpata o ji bụrụ George the fifth maka na nwa bekee ghọta na o nwere nwa bịala ọfụ na ọ lụrụ ụwa onye na-anụ ana ife ndị a na-akọwala unu tata nwa bekee ghọtara ya onye abụọ ọlụ Prince Charles na-alụ n'ụwa idebe ọdịnala ifa dịka o si dị idebe ọdịnala ifa dịka o si dị onye kpata na ụmụaka fa na-amụ ndị ọchịchị ndị ọcha fada ebi ndụ ibelibe fada ejekwa holide jee nọ na five star hotel fa na-eje holide ebe ya eje n'ọfịa fada ejikwonu tishu eje holide fa na-eje n'ọfịa ebe fa ya anọ mmanụ kafa fa ya eselu ụnụ lụọla onwe fụ ụnọ n'ime ọfịa wela afịfịa kpọọ nkụ wee fichaa ike kafa wee malụ nke dị mma na nke na-adịrọ mma fa na-eje akwụkwọ ebe a na-apịa fa mkpala ebe a na-enyefa corporal punishment fada eli indomi for starters fada aṅụala efi for starters indomi bụ ifefa na-enye nkịta fa jụọ ndị na-alụla eze nwanyị obodo mbini ka fa kọọli ọfụma ọfụma ka fa kọọli ọfụma ọfụma na ụmụ ife ndị ada agafe n'ebe ife ndị a niile ọnya bụ ife prince charles na-alụ ife niile bụ organic ime ka ipreserve ụzọ ndị mbụ na ime ka fa na-aga n'iru onye a bụ ife prince william si ya welụkwa kịta wee bido na-alụ ya na okpukpu okpukpu okpukpu nke abịa obido ebe okpukpu nke akwụsị okpukpu nke abịa akụzielie ka ọ na-amụ ife ndị a iche na onwere efe ịdị na-eme gheligheli onwere efe maka na o jesi akwụkwọ pụta o jee gbaa anyịnya ọgbasịa anyịnya ọgba ụta ọgbasịa ụta ọgba egbe ọgbasịa egbe ojee nwa ife ụgbọelu ofesi ụgbọelu ojee nwa ife ụgbọ mmiri ofesi ụgbọ mmiri kedu ebe o sizi wee nwee efe ịbụ onye nzuzu ya na ọmụ na gị ka ọ dịlụ dịka ịbụ ndị Igbo ịmalụ nwaanyị anyị ana ife ise a n'anya wee zobe ụmụaka na-amụ kịta ka anyị didebe nzuzu ka ọ dabụ na amụta ụmụaka ya na agbagharị kịta ife na-ewuzi bụ anyị jezi anyị eje eme ya si na gịnị si na bebi shawa onwero ife onwe to ndị Igbo ka nzuzu igo ego naanị iyi anyị ada agụzi nwa afa n'izu na-abịanụ anyị ga-etinye anya na ndị nkụzi dịka ife ulu ndị obodo balụ n'etu ndị obodo si enye aka n'etu ndị ogbe si enye aka n'ọlụ ndị nna n'ọlụ ndị ụmụnna na ịgụ nwa afa ka anyị wee ghọta ebe a na-aga ya na anọ na ndị eku n'aka na ndị na-aṅụ ala maka nọọ ndị a bụ ndị dịsị oke mkpa ọ bụrụ na anyị nweta afọ ọfụma anyị wezi alụfa na-aga ekenekwa m unu ụmụnne m afa mbụ ngozi chukwu ka adaobi jele ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m arụ unu bụ arụ m ọbala dị m na-arụ bụ nke unu na-ebi ebilie na-ebi ebi dịka m sikwu ebe anyị na-eje teka mana ebe anyị na-eje dị nso ya dịkwala unu maka ọdịnụ n'izu ọzọ daalụnụ